AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ka amara na udo nke Chineke bụrụ nke gị ka onye nwe m lekọta gị n'ezinụlọ gị ka onye nwe m duwe gị n'ụzọ gị niile ka ihe ọ bụla nke na-achọba ezi ihe ka Jehova mee ka o ruo gị aka ị bịala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na-arịọ amara Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka anyị na-eleba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke m chọrọ ka anyị tụgharịa bụ nke edekwasịrị itozu oke itozu oke ọ bụ gịnị bụ itozu oke onye bụ onye kwesịrị itozu oke ma nwoke ma nwaanyị anyị kwesịrị itozu oke ọsịsa m na ajụjụ a ga-abụ ee na anyị kwesịrị itozu oke itozu oke nke m na-ekwu okwu ya n'ụbọchị taa bụ itozu oke na-etoro m ogologo eleela m onwe m anya abụrụla m nwoke eleela m onwe m anya abụ m nwa agbọghọ mara mma gụta akwụkwọ too ogologo ọ bụkwanụ gịnị ọzọ ji m ọ dị ihe m chọrọ m na-agaghị enweta n'otu a m dị ọ bụghị itozu oke nke a ka m na-ekwu ihe gbasara ya ma ọ bụ itozu oke n'afọ ole ma agbaala onye bụ onye nwere ike ịkpọ onye tozuru oke n'ihi na ọtụtụ ụmụaka ha na-etolite etolite ọ dị ihe ụfọdụ ha ga-achọ ime achọpụtasị na ihe a erughị eru ha sị ha mba nwa m orubeghị ha sị etoola m obi dị m ụtọ bụ na ha na-asị na ha etoola ọ dị mgbe ha na-asị na ha etozuola oke ma ọ bụ gịnị bụ ihe a na-akpọ itozu oke itozu oke bụ oge ahụ ọ bụ mmadụ ruo ya mara ihe nke a na-elere ya anya na ndụ mara ihe nke o kwesịrị ime mara ihe bụ nlụpụta ya ma ọ na-ala ihu ma ọ na-ala azụ ma o meghị ihe o kwesịrị ime n'oge ahụ oge ahụ ọ bụ mmadụ toruo elecha ya anya asị gị ọ bụ na ịmaghị na iruola ime ihe dị otu a ọ bụ na ịmaghị na iruola ime ihe dị otu a gị onwe gị ele onwe gị anya sị ee etoruola m ihe a ka m eme ya lekwa ụzọ m ga-esi wee mee ya ka ọ ghara ịghọ m aghọ m ọ bụ ya bụ itozu oke nke m na-ekwu okwu ya ma ọ bụ ọ bụrụ na aghọ m pụta n'ime ya gasị otu a ka m ga-esi hazie onwe m n'ọnọdụ aghọ m ka otu a m chọrọ ka ọ dị otu onye ọzọ si n'ahụ ya otu ụwa si n'ahụ ya nke ahụ gbasara ha otu a ka m si n'ahụ ya otu a kwanụ ka m chọrọ ka ndụ m dị ọbụna n'ọnọdụ nke a ọ bụ ya bụ ihe m na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche ịlaghachi n'isiokwu anyị bụ itozu oke tutu ga-ekpebie ime ihe ọ bụla lezie anya nke ọma mara ma itozukwara oke ọ dị otu nwaanyị mgbe nwaanyị a ji bịala onwe ya anya hụ na o ruola ịlụ di ya ekpebie na ọ ga-alụ di na onye ọ bụla nke bịara n'ụzọ ya masịrị ya na ya ga-alụ onye dị otu ahụ na nkweta ya na ya ga-alụ nwoke dị otu a ọ bụrụ ịbụ ya adaba na nkweta nke onye nwoke na m ga-alụ nwaanyị dị otu a Chineke ọ bụ gị ka m na-ele anya na-aga njem a n'ihi na gị onwe gị bụ onye si nwaanyị ọbụla tozuru ịlụ di nwoke ọbụla tozuru ịlụ di ma ọ chọrọ onye ọ ga-adabara ya na ya ka ha abụọ abụrụ otu ana m agaje njem a tụkwasị gị obi n'ọnọdụ ọ bụla mee ka m bụrụ onye ga-enwe obi ụtọ aga m enwe obi ụtọ n'ọlụlụ di m aga m enwe obi ụtọ ụbọchị niile m na-adị ndụ apụwala m onye dị otu a were onwe ya nyefee Chineke n'aka jụọ m onye mụ na ya tụgharịrị uche ọ bụ gịnị na-eme ịhụ ebe nwaanyị a dabara onye ọ lụtara toro ogologo ma mma gụta akwụkwọ ọ dịghị ihe mere ezinụlọ ma nwoke a bụ onye ọ bụ ụfọdụ n'ime anyị lụta n'ụbọchị taa abalị abụọ anyị agbapụla lụwa onye ọzọ amaghị mma ebe ahụ ịgaji ma ọ bụ ebe ọ kwara ute ma ọ bụ ya bụ nke ka mma ma n'ihi nwaanyị a kpebiri inwe obi ụtọ n'ime ndụ ya n'eziokwu Chineke nyere ya obi ụtọ ọ bụrụ na ị nwee ụdị mkpebi a n'ụbọchị taa Chineke ga-enye gị obi ụtọ Chineke ga-eme ka ọlụlụ di na nwunye gị sie ike chineke ga-eme ka ezinụlọ gị guzo ọ bụna na ịzụlite ụmụaka jehova ga-anọnyere gị bụ naanị inwe mkpebi sị njem a m na-agaje aga m enwe obi ụtọ na ọlụlụ di na nwunye m na-amabeghị ihe m ga-ezute ma chineke ana m arịọ gị ka m nwee obi ụtọ mgbe ahụ mmadụ kpere ekpere n'ụzọ dị otu a ịma na onye ahụ akwadobela onwe ya na ọ gaje ịlụ di ya lụọ nne di ya lụọ nna di ya lụọ ụmụnne di ya ọ dị onye ọbụla nke o jekwuru n'ezi ahụ nwaanyị a kpebiri ịlụ ndị a niile iji ha kpọrọ ihe na-abụghị ndị a ọ bụ ha gawa ije di ya bụrụ na di ha jitụsịsị ọ dịghị onye bụ mmadụ ọzọ ụmụnne bịa achụpụ nne di abịa achụpụ ya ọ dịka otu nwa agbọghọ doro m anya ngwa ngwa ị na-ekwute okwu nne di ya si onye ebee ka nne di ya bịata nke a bụ okwu arụ ihe mere m na-eji eghewe ọnụ oghe ekwu ihe ndị a bụ na mgbe ahụ ị gaje ịlụ di ịmaghị na ụmụaka ga-eso gị ma ị bụrụ onye ụkwụ ọma na-anọ otu afọ ịmụọla nwa gaa mụọ mụọ nwaanyị ọ gaje ebe ọzọ gaa mụọ nwoke ya kpọta onye ọzọ kpọbata n'ụlọ gị ma ị chọghị nne di gị ị bụkwaranụ nne dị echi achọọ gị gịnị ka ị ga-eme ị pụrụ imeghe ọnụ gị sị na nwaanyị a alụbatara n'ụlọ gị na ọ bụghị ezi nwaanyị matakwa na ihe iji tụọrọ mmadụ ka eji atụrụ gị mgbe iji otu mkpụrụ aka na-arụ onye ọzọ anọ ndị ọzọ fọrọ afọ ọ na-arụ onye ọ kwadoghị ya mere m ji na-arịọ anyị n'ụbọchị taa na-agbatụkwa ụkwụ n'ụzọ ebe ahụ anyị ga-esi chọta obi ụtọ ahụ nke anyị kpebigworo na anyị ga-enwe n'ihi na ọ bụrụ na ị nweghị mkpebi n'ụzọ dị otu a obi ụtọ a pụrụ ịgbanarị gị ma ụdị nwaanyị nke anyị na-ekwu okwu ya bụ onye tọwọrọ ntọala ndị a niile n'elu ntọala dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche Chineke agaghị agba onye ahụ nkịtị nwaanyị dị otu a bere Chineke akwa jehova mụ onwe m na-efe ga-aza nwaanyị a jehova pụrụ iwugharị ọbụna ọnọdụ ọbụla nke pụrụ itinye nwaanyị a n'anya mmiri biko bụrụ onye tozuru oke ma nwoke ma nwaanyị onye mụ na ya tụgharịrị uche n'ụbọchị taa ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta tinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at yahoo com at yahoo com ma ọ bụ at gmail com awrnigeria at gmail com ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị atụla egwu atụla egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m nọnyere egwu gị ka m nọnyere Move. ka chineke onye bi n'elu igwe nye unu mmamụ izu ndị insa bụ ụmụakwụkwọ nọ na bapok University unu emela na abụ ọma nke unu wetara anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ana m arịọ ka aka ngosi chineke dịkwasị n'arụ gị gị nwanne m onye igbo onye na-ege ntị n'okwu chineke biko kpakete nso ka anyị tụgharịa uche n'okwu onye nwe anyị n'oge a anyị ga-edeba anya n'isiokwu nke na-asị ibi n'ụjọ mmadụ ibi obi n'ụjọ ọtụtụ mgbe ọbụna ndị kwere ekwe na-adị ebi obi n'ime ụjọ n'ime obi ịlọ mmiri mgbe ụfọdụ gị hụ onye kwere ekwe na chineke onye sị na ekwere ekwe na chineke ntakịrị ihe mee ụjọ erie ya ahụ ntakịrị ihe mee obi amafuo ya ntakịrị ihe mee okwukwe ya daa mba ntakịrị ihe mee ya achọ enyemaka n'ebe enyemaka na-adịghị n'ihi na obi n'ime ụjọ n'ihi na egwu na-eji ya aka oge niile ka anyị lee ihe onye amamihe dere n'akwụkwọ nsọ n'akwụkwọ ilu isi iri abụọ na anọ ahịrị nke iri ahịrị nke iri na-asị otu a ọ bụrụ na ịdị ume n'ụbọchị ahụhụ ike n'ụbọchị ahụhụ ike gị pere mpe ị ga-ahụ ndị mmadụ ha na-egiri ha na-asị abụ nwa Chineke aga m eme nke aga m eme nke ọzọ kama ụbọchị ahụhụ dị ndị ahụ adaghị umengwụ ọ na-egosisi n'ezie na ike onye ahụ pere mpe ike onye ahụ dị nwantị asụgharị ya n'ụzọ ọzọ onye ahụ enweghị ike gịnị bụ ahụhụ ahụhụ bụ ihe ndị ahụ ga-abịa n'ụzọ gị na-adị ka ha na-adị na mbụ ihe ndị ahụ ị na-atụghị anya ihe ndị ahụ ị nwere ike ịjụsị gịnị mere ihe dị otu a si mee iji maa atụ ịnọgidere ịnọgide gbagide mbọ ngwa ngwa ahịa ga-abịa eme dịka ọ na-ada ada ngwa ngwa aka ọrụ ga-abịa eme dịka ọ na-emechi emechi ngwa ngwa gị chọta onwe gị n'ime nrịrịa ngwa ngwa gị chọta onwe gị n'ime ihe isi ike nke na-atụghị anya dịka nwa chineke akwụkwọ nsọ si n'oge dị otu a n'oge ahụhụ ịdaa mba na ike gị pere mpe olee kwere onye ọ ga-abụ asị na ike ya pere mpe obi adị ya mma gị nwa chineke olee otu ike gị dị n'ime onye nwe anya olee otu okwukwe gị dị n'ime onye nwe anya olee otu iji na-ahụta ihe ịma mgba nke kwesịrị na-ezipụta n'ụzọ gị ọ bụ ihe siere gị ike gị sị ee na chineke adịghị na chineke ahụ gị n'anya okwukwe gị adaa mba n'ebe chineke dị ka ọ bụ ihe siere gị ike gị hụ si n'ezie na n'agbanyeghị n'ihe a siere m ike gị kpebie si chineke ga-enyere m aka gị were okwukwe mee ihe ka anyị lee n'ihe pọl onye ozi chineke dere n'akwụkwọ nsọ n'akwụkwọ o degara timoti nke abụọ isi mbụ n'ahịrị nke asaa timoti nke abụọ isi mbụ ahịrị nke asaa ebe ahụ na-asị otu a n'ihi na chineke enyeghị anyị mmụọ nke ụjọ kama ọ bụ nke ike na ịhụnanya na ime ka uche zuo oke okwu a bụ okwu siri ike nye nwa chineke ọbụla chineke enyeghị anyị mmụọ nke ụjọ ọ bụrụ na ike gị ada n'ụbọchị ahụ ike gị pere mpe ọ bụrụ na ụjọ erie gị ahụ n'ụbọchị ahụhụ ọ bụrụ na ịgbakọta chineke gị azụ n'ụbọchị ahụhụ ike gị pere mpe n'ihi na chineke enyeghị anyị mmụọ nke ụjọ ọtụtụ ndị mmadụ ọ na-abụ ihe gafee n'ụlọ ha mgbọfọ nwere ike ịbụ ọchịcha fefere n'ime ụlọ ha sị na ndị iro abịala ha etiwa ha agbapụ n'ezi mgbe ụfọdụ arịrị gafee ha etiwa ụmụ chineke ekwesịghị ibi n'ụjọ chineke enyeghị anyị mmụọ nke ụjọ kama o nyere anyị mmụọ nke ike ọ bịa mere jizọs si kwuo okwu ya sị na unu kwere n'aha m na unu ga-azọ agwọ ụkwụ unu ga-azọ akpị ụkwụ ụmụ chineke anaghị ebi n'ụjọ ka m jụọ nne gị onye ike ya pere mpe onye nọ n'ụjọ ọ ga-azụ agwọ ụkwụ ọdịsabụ ee ụmụ chineke na-enwe obi ike ụmụ chineke na-abụ ndị gbasiri ike n'ime onye nwe anyị akwụkwọ nsọ gbara anya ma ya asị na anyị guzogide ekwesụ na ọ esi n'ebe anyị nọ gbapụ n'ihi na chineke enyeghị anyị mmụọ nke ụjọ tụlee n'ime ndụ gị ije gaa na chineke ije ị na-eje n'ime onwe gị ị na-ebi n'ụjọ ị na-abụ onye na-asị ma chineke enyere m aka ihe ọzọ ga-enyere m aka ana m ahụ ọtụtụ ndị kwere ekwe mgbe ụfọdụ ha ejiri aha onye nwe anyị jikwara ha ekwesu mgbe o mere dịka onye nwe anyị egbula ha oge ha agafee n'ebe kwesị nọ n'ihi na ha bi n'ụjọ mgbe o mere dịka ihe esiela ha ike ahịa adịghị aga aga ọrụ adịghị aga aga ego adịghị abata ha aga kpọrọ isi n'ala nye ekwesụ n'ihi na ha bi n'ụjọ ọ bụrụ na ike ga adaa n'ụbọchị ahụhụ ihe ọ pụtara bụ na ike gị pere mpe ọ bụrụ na gị sị na chineke adịghị n'ihi na ihe na-esiri gị ike ihe ọ pụtara bụ na okwukwe gị pere mpe ọ bụrụ gị ile anya gị sị a atụghị m anya na aga m anọkwa ebe a ruo ugbu a atụghị m anya na aga m anọkwa n'ọrụ nta ruo ugbu a ekwesịrị m ịbụ onye buliri n'ọkwa ekwesịrị m ịbụ onye gara ebe dị otu a na ebe dị otu ọzọ gị si otu a gbakọte chineke gị azọ ọ pụtara na ike gị pere mpe ọ bụrụ gị ilele anya oge na-aga ịlụbeghị di ịlụbeghị nwunye ga-esi na chineke adịghị na chineke ahụ gị n'anya ike gị pere mpe ọ bụrụ na ndị otu gị ndị gị na ha si na-azụ ahịa agbanwechala ụgbọala ha gị nwe ga-anọkwa n'iji ụgbọala nke ochie gị gị nwa ga-anọkwa n'iji ụkwụ na-aga gị nwa ga-anọkwa na ị na-agba ọkada iwe na-enwe gị n'ebe chineke nọ ihe ọ pụtara bụ na ike gị pere mpe chineke anyị nyere anyị mmụọ nke ike nke iguzogide adụm niile nke ụwa nke iguzogide ahụhụ tụmadị nke irubere ya isi nke ikpe ekpere nke ime ka uche mmadụ zuo oke gịnị bụ ime ka uche mmadụ zuo oke ọ bụ mmadụ inwe uche nke miri emi n'ime onye nwe anyị uche nke ahụ ị ga-eji matasị ee n'ezie na chineke anyị na-adị ndụ agasịrị na ihe na-esiri m ike chineke anyị na-adị ndụ agasịrị na ihe anaghị agọtụ ntụtụ anya chineke anyị na-adị ndụ agasịrị na ha ejie m ụgwọ chineke anyị na-adị ndụ agasịrị na erimeri adịghị chineke anyị na-adị ndụ ihe abụ uche dị omimi ihe abụ uche ziri ezi ihe abụ uche zuru oke uche nke okwukwe dị n'ime ya ihe abụ uche nke duru ndị chineke n'oge ochie ihe abụ uche nke na-edu ụmụ chineke n'ime ọnwụnwa n'ime aramahụ tụmadị uche nke mikpuru n'okwu onye nwe anyị jizọs kraịst meriri ọnwụnwa n'ihi na uche ya miri emi n'okwu onye nwaanyị ọtụtụ ndị kwere ekwe mgbe ụfọ uche ha adịghị emi emi n'okwu onye nwaanyị jizọs meriri ekwesụ gosi anyị ihe ịma atụ ugbo atọ ekwesụ nwara ya ọnwa n'ụzọ dị iche iche n'ihi na uche ya miri emi n'okwu onye nwaanyị ngwa ngwa ya asị edewo ya na akwụkwọ nsọ sị ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-eri dị ndụ ọ bụghị naanị ụgbọala ka mmadụ ga-eji dị ndụ ọ bụghị naanị ego ka mmadụ ga-eji dị ndụ ọ bụghị naanị ụlọ ka mmadụ ga-eji dị ndụ ọ bụghị naanị ịga obodo oyibo ka mmadụ ga-eji dị ndụ ọ bụghị naanị ihe ụtọ nke ụwa ka mmadụ ga-ejide ndụ gị nwa chineke jizọs agwa ekwesụ sị gị anwala chineke gị ọnwụnwa na nke atọ ya sị na ọ bụ naanị chineke gị ka ga-akpụ isi ala gịnị mekwanara iji biri n'ụjọ gịnị mere ị ga-eji kpụ isi ala nye ekwesụ n'ihi na ụjọ na-atụ gị gị nwa chineke biko onye nwaanyị na-arịọ gị n'oge awa a si ka ị nwee ume ka ị nwee ike ka ị nwekwa uche zuru oke olee ọnọdụ ị nọ n'ime ya mgbe ụfọdụ ekwesị na-eyi mmadụ egwu mgbe ụfọdụ ndị mmụọ ọjọọ na-eyi mmadụ egwu ile ma okwukwe gị ga-ama jijiji ile ma ụjọ ga-atụ gị chineke anyị sị enyeghị gị mmụọ nke ụjọ kama enyere gị mmụọ nke ike nke uche zuru oke nke ikpe ekpere n'obi dị ike nke inwe okwukwe n'obi dị ike nke ịnagide agasịrị na ihe na-esi ike gị ịnagide n'ihi na ọ bụ naanị nwa oge ọchịchịrị nwere ike ịbịa n'abalị ma mgbe chi vọrọ ihe ga-adị ihe a bụ nkwa onye nwaanyị n'ebe ị nọ onye nwaanyị ga-enyere gị aka ịnapụta gị n'ahụhụ ma ị kwere ma ị tụkwasị ya obi ka ọ dịrị gị na mma dịka ị na-atụkwasị onye nwaanyị obi ka ọ dịrị gị na mma dịka ị na-agba ụjọ nke ekwesị na-eweta n'ụzọ gị ka ị bụrụ nwa Chineke ka onye nwaanyị mee gị mma n'aha Jizọs ka anyị na-enwe okwukwe chere Chineke ruo mgbe ọ ga-abịa ịkpọrọ anyị laa n'ala eze ya imeela onye mgbasa ozi Elieza Ofọmba onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa na-echekwutara anyị na ụjọ bụ ihe ekwensụ ji na-egbochi anyị n'ime ngọzi nke Chineke ma na-arịọ gị onye ọma na-eke ntị ka anyị gbalịa nwee okwukwe siri ike n'ime Kraịst ka anyị hapụ ụjọ o nweghị ihe ụjọ ga-emere anyị ụjọ ga-egbochi anyị na ngọzi nke Chineke ụjọ ga-egbochi anyị na ịbịakwute Chineke nso ma na-arịọ anyị onye ọma na-ege ntị mee ihe dị mma ama m na Chineke ga-anọnyere anyị wepụ oju a nke kwensụ ji na-eme ka anyị ghara ịnata amara nke Chineke Imela onye mgbasa ozi arị ekpere mbụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka o nye gị ike n'ime Kraịst bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ arigiria atgmal com arigiria atgmal com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo